AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere n'akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma na-ege ntị ndewo ana m ekele gị eji m obi ụtọ na-ekele gị na-anabatakwa gị n'ihe omume nke dịrị anyị n'ụbọchị nke taa na-asị ka Chineke mee gị mma ka Chineke mee m mma ka Chineke mee anyị niile mma nwanne m nwoke nwanne m nwaanyị na-ege ntị n'ezie n'ihe omume nke ụbọchị taa obi dị m ụtọ ebe ọ dị ukwuu amaara m na mmụọ nke Chineke nke bi n'ime anyị aghaghị kwali anyị ị na-agbalị ime ihe ndị a anyị na-eleba anya n'ime ha anyị chere ga-enye anyị ọnọdụ nke kachasị mma ma ọ bụ ọnọdụ nke ga-ewetara anyị obi ụtọ ọbụna mgbe anyị na-ebi ndụ n'ụwa nke a gị onye na-ege ntị biko ọ bụrụ na ịbụri onye ọ na-amasị ibu ọnụ ma ọ bụ ịchọ iru Chineke maọbụ bụ iwuli ndụ nke ime mmụọ gị elu ana m achọ ime ka ị mara na ọ dị mkpa ebe ọ dị ukwuu n'ime ndụ anyị n'ihi na ụwa anyị nọ n'ime ị ga-ahụ na o doghị anyị anya o doghị anyị anya o kwesịkwanụ ka anyị bụrụ ndị ọ bụ ụbọchị niile ọ bụla anyị bụrụ ndị ga na-asụgharị isi ọ dịghị onye ga-ama aka nri na aka ekpe ya ọ bụ ya ka o ji dị mkpa sị na anyị ga na-achọ ụzọ irutu onye a webatara anyị n'ụwa nke a nso ebe ọ ka ya doo anya ebe o tinyere anyị n'ime ya ka o duo anyị n'ụzọ anyị niile ka ihe wee na-agara anyị dị ka o si kwesị gị onye na-ege ntị na-achọ ime ka anyị mara n'ụbọchị nke taa sị na onye ọbụla kpọrọ onwe ya onye nke Chineke ma ọ bụ onye na-eso ụzọ nke Chineke onye chọrọ inye ahụ ya ọzụzụ nke iwulite ndụ ya nke ime mmụọ bụ onye kwesịrị ị ewepụta otu ụbọchị n'otu izu iji chọọ iru Chineke site na obubu ọnụ ma chọọkwa ahụike nke ya onye ya ọ bụ ezie na ọ dị mgbe ọ na-adaba anyị abụrụ ndị ọ ga-adị mkpa ka anyị nwee nnọkọ anyị na nke Chineke nke ga-ewuli ime mmụọ anyị a ga-eme ka ị mara n'ezie ma ọ bụrụ na ịbụ onye na-ege ntị mgbe ọbụla ị na-ebi ndụ ma ọ bụ n'ụzọ isi na-emechi ihe na ndụ gị ịbụrụ onye na-ege ntị ngwa ngwa ahụ gị kpaliri gị ọ dị ụdị ụkpara ị ga-ahụ n'ahụ gị ma ọ bụrụ na ịbụ onye ihe ndị a na-ewela anya gị mara n'ezie a chọrọ ka iwepụta ohere nke dị iche were chọọ iru Chineke n'ihi ọdịmkpa ọ dị n'ime ndụ gị a na-eme ka anyị marasị ọtụtụ n'ime anyị na-ahụ ya dịka ihe rara ahụ ebe ọ dị ukwuu biko gị onye na-ege m ntị ọ bụrụ na ị mebeghị ya mbụ ị kwesịrị ibido ntakịrị ntakịrị ọ bụrụ na ibido ịkwụsị iri ihe otu ugbo n'ụbọchị na-aṅụ naanị mmiri na-ekpe ekpere mgbe ọ bụla agụgụrụ gị ị ga-ahụ na ị ga-abụkwa onye ga-enwe ike mgbe ntịntị oge gasịrị ga-ejisi ike kwụsị iri ihe ugboro abụọ mgbe ị na-aga ya nwayọọ nwayọọ otu ahụ ruo mgbe ị ga-enwe ike ịkwụsị iri nri ugboro atọ n'ụbọchị gị hụ na ọ dịghị ihe mere gị ọ bụrụ na ị nwee ike ime ya otu a anyị si kwuo ya bido n'ịkwụsị nri otu ugbo nri mgbe o wetara gị ahụ gị tinye erighi ihe ugboro abụọ mgbe o wetara gị ahụ gị etinye erighị ihe ugboro atọ ngwa ngwa imere nke a ọnwa ole na ole imere ya ị ga-abụkwa onye ọ ga-agụ ịgbalị ma gị jisie ike jisie ike mezuo ya iri awa atọ na isii ma ọ bụ otu ụbọchị na ọkara ihe nke a pụtara bụ na ị ga-abụ onye ga-enwe ike jụ nri otu ụbọchị niile ya agasịa abalị ya agasịa mgbe ị ga-erikwa ihe bụ n'ụtụtụ ụbọchị nke ọzọ ọ dị mkpa na ahụ mụ na gị ọ dị mkpa na ndụ nke ime mmụọ anyị anyị agbatala ụkwụ ọtụtụ uru ahụ anyị na-erita site na inweta onwe anyị n'ọnọdụ ndị a ọ dị otu nwaanyị nke ọ na-ara ara ahụ onye chere na ọ bụ ngwa ngwa ya kwụsịrị iri nri ma ọ bụ otu ugbo maọbụ ugboro abụọ na ya ga-anwụ ma ọ bụghị eziokwu nwaanyị a bịara jisi ike ihe a bịa chọpụta na kama obubu ọnụ ga-egbu ya ma ọ bụ kama erighị ihe ga-egbu ya ka anyị ghadịrị ịgbagharị obubu ọnụ ya dịka gasị na ọ dịrị ihe ọzọ dị na ya kama erighị ihe otu ugbo ugboro abụọ n'ụbọchị ga-egbu ya ya emee ya bụrụ onye ndụ ya na-agbalite agbalite ma n'elu ahụ ma n'ime mmụọ ma n'echiche ya achọpụtasị na ọ dịghịrị ihe ọ bụkwara ya ọ bụkwa ihe na-enye ya oke echiche na ọ na-enyere ya arị aka iwulite onwe ya elu na-eme ka ndụ gbaara ya ferefere ngwa ngwa i bidoro ihe a ị ga-ahụ na ị na-aga n'ime ya ọ ga na-agbara gị ferefere ka o si gbara nwaanyị a anyị kwuru okwu ihe gbasara ya n'ụbọchị nke taa otu akwa ka ị ga-esi na-ewuli onwe gị elu ruekwara mgbe ị ga-abụ onye ga-enwe ike na-erighị ihe abalị atọ n'ihi gịnị ị na-achọ ihe ahụ nke dị gị mkpa n'ime ndụ ma gị nwa okorobịa nwa agbọghọbịa gị nwoke gị nwaanyị na-ege m ntị ekwela ka ọ bụrụzie na ị ga-eji obụbu ọnụ mere ọkụ ọ dịghị mma otu ahụ ọ bụ ihe gị na Chineke na-eme unu abụọ ọ dịghị mgbe Chineke na-anọkọta ya kpọlie mmadụ obụbụ ọnụ ma ọ dịghị ihe dị mkpa n'ime ndụ gị nke na-anaghị adabakwanụ mgbe ọbụla ekwekwalanụ maka na iburu ọnụ abalị abụọ ma ọ bụ abalị atọ ya bụrụ na ị nwetara ezigbo ihe nlụpụta n'ime ya gị sị ka ị gabuzie ọnụ abalị iri otu ugbo a nụ maka na ọtụtụ ihe ndị jọrọ njọ ejula n'ime ahụ gị ọgwụ nke ị na-aṅụ kemgbe a mụrụ gị na ntanimokoro ndị ị na-etinye n'afọ ejuola n'ime ahụ gị na ị kwesịrị ịga obubu ọnụ iri abalị anọ ka ị nwee ike wepụsie ihe ndị ahụ o kwesịghị gị onye na-ege ntị n'ihi ya jiri nwayọọ baa n'ime ọnọdụ nke a pụrụ iche anyị na-achọ ka anyị nwee ike banyetụ n'ime ya ọbụna ọtụtụ ndị ndị na-amabeghị uru enwere ike irite site na ya jiri ya nwayọọ nwayọọ ngwa ngwa imere otu abalị ya gaa nke ọma gị mee abalị abụọ ya gaa nke ọma otu kwa ka ị ga-esi na-enweta ike kwa ụbọchị site n'ikike nke mmụọ nsọ merụọ ya abalị atọ ya aga akwara gị nke ọma ihe anyị na-ekwekwu ya bụ na mgbe ị na-eme ihe ndị a na-arịọ ikike nke Chineke mgbe ọbụla agụ bịara gị gị kpee ekpere ọ dịghị ihe ebidoro mbụ na-adị mfe ma ị na-aga n'ime ya ọ ga-enyere gị aka gị mata ụzọ nke ị na-aga marakwanụ ihe nlọpụta ya mara na ọ bụ ihe dị mkpa na ị kwesịrị ị na-eme ya agaghị amanyekwa gị amanye ma echiche gị na nghọta gị na ihe nke ị na-ahụ n'ime ndụ gị rue n'ogo nke a anyị na-ekwu okwu ya ị ga-ahụ na ị ga-abụ onye ga na-enwe afọ ojuju mgbe ọbụla ahụ gị kpaliri gị na ị kwesịrị idote onwe gị n'ọnọdụ a nke dị iche n'ihi otu ihe ma ọ bụ ihe ọzọ n'ime ndụ gị chekwuta na n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ịchọrọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke kọrọ na ekwentị na 07063637224 07063637224 mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma ma nabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ma na-asị na ị nwere ike ige ozizi ọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka anyị were otu aka kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ahụike ozi ọma nke ga-eme ka mụ na gị bie ndụ dị mma n'ime kraịst ka anyị rie nri ga-edo ahụ anyị ka anyị wee nwere ahụike nye aha nsọ chineke otuto anyị na-arịọ ka chineke nọnyere onye okenye eze nlewemchi ka chineke gọzie gị ka chineke na-eme ihe rịba ma n'ime ndụ gị na ezinụlọ gị n'aha jizọs amen ụbọchị Amen. ntụkwasị jehova obi unu emela ndị seventh day adventist church choir nọmba 1 township school road aba na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka ngọzi chineke nọnyere unu ka mara ya baara unu ụba n'aha jizọs unu emeela na abụ ọma nkunu nyere anyị anyị na-arịọ onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ nwewe igbo mma mmanụ ka ọ dịrị nwoke mma dịrị nwaanyị mma ụbọchị nke taa bụ ụbọchị ọzọ dị iche nwanne m nwoke ụbọchị taa bụ ụbọchị ọzọ dị iche anyị ga-atụle isiokwu dị mma kesikwe na akwụkwọ nsọ onye nwe anyị njide achụso anyị ajụjụ isiokwu abụọ gịnị mere n'obi onye eze ka anyị mechie chi nke ịhụnanya chi ndị ndụ gwa anyị ihe mere n'obi onye eze ka anyị ga-esi na ya nweta amamihe la ndụ dị mma nwee mkpebi agaghị abụ ndị ga-ịṅacha ha niile ndị bịakwute anyị ntị naanị ka anyị ṅaa nduzi nke mmụọ nsọ ka ọ dịrị anyị mma n'aha jizọs amen gịnị mere n'obi onye eze ndị ebe ajụjụ a mpụtara bụ n'ihe edere n'akwụkwọ nsọ n'akwụkwọ ihe e mere nke mbụ isi ya nke iri abụọ na otu amaokwu ya nke mbụ ọ dị akụkọ ndị mma ndị ebe ahụ baịbụl sị satan wee guzo imegide israel wee kpalie david ịgụta israel ọ bụrụ anyị ntụgharị uche ebe a dịka ajụjụ a mbụ gịnị mere n'obi onye eze onye azụ ahụ bụ eze david bụ onye chineke hụrụ n'anya jiri aka ya ga tee ya mmanụ mgbe ọ bụ onye obere mgbe ọ bụ nwatakịrị ịbụ eze ma mgbe israel nji aka ha si ma emere ha eze chineke kwe onye amụma mbụ samuel emee sọl eze tutu david mba eze emere n'okpuru nke chineke abịa ma hem na-ekwubo na david mgbe onye chineke họrọla ka ọma mee ya eze n'aka ya la chineke họrọla ya mee ya eze emefu ya ka ọ bụrụ onye kwesị ntụrụ ego n'ebe a gịnị na obi onye eze a mbụ david akwụkwọ nsọ nsị la setan mbụ ekwensu ngaraga eguzoro n'etiti ndị Izrel bee ya n'obi David kpalie ya ka ọ gaa gụọ ndị Izrel ọnụ mgbe Chineke nsị agụla mgbe ahụ isrel nọ na n'udo ọ dịghị agha ndị n'ihi na ọ dị mgbe Chineke neji dị ya ga-agụkọta ọ bụrụ agha abịawa ka Chineke ndị eji enyere isrel aka Chineke ndị asị jee gụkọọ ndị niile letorola agha mana ụbọchị ka l'afọ ka udo nde ṅara ile n'israel isrel ndera udo chineke asị ma a ebe a na udo ihe niile ada aga ka ọma otu ụbọchị ekpesu mbali bee n'obi david ime ka david nye lọnọdụ mmadụ ụkpụrụ chineke leji asị mee ego ma akụkọ ahụ nke ọma ebe ahụ ị ga-ahụ na onye isi agha asị ya ga-eme ya mbụ Joab Joab asị hil eze kenedimekwa ịgụ mmadụ ọnụ ọ dị nsogbu ndị nụ agha ọdị, dị dịghị ihe eji aga agụ mmadụ ọnụ a ụbọchị ahụ David nji nganga sị ga-eme ya mụwa mbụ eze akaala ya ndị enyi David ekwesịghị abanye ya n'obi ya eme ihela abụghị ọchịchọ Chineke n'afọ a nsogbu ndera etiti ndị Israel ka e mere ka iwe Chineke ndị ọkụ David eme ihe megidere ụkpụrụ Chineke ndị enyi laamaokwu nke asatọ n'okwu a David mgbe nsogbu m bịara David abịakọta na ya abịalala nsogbu Israel niile abịalala nsogbu amanụ m n'obi kee ma ijikwa akọta mgbe ị e bịarala nsogbu mgbe iji ọchịchọ onwe onye ga-eme ihe na-adịghị atọ chineke ụtọ ma ọ bụ ihe megidere atụmatụ chineke ma iji ahapụ onwe gị ekwesịghị ewere chọọ ọnọdụ n'ime ka ime ka ihe nsọ nhakwara ebe ihe nsọ nke ime ka okwu chineke nla ala laebe nọ laa m okwu nke asatọ david nkọtara mmehie o mere aramahịa amakwa m otu gị onwe ole eji akọta nke gị ị nwere ike ebe ebunu david ma n'ihi na david nkọtara ọ dị ihe chineke mere chineke dị onye amụma gad ma ọ gaa onye amụma gad aga chineke nsị n'ihi ihe ị mere họrọ afọ atọ ka ụnwụ m ga-eda họrọ otu ma ọ bụ ọnwa atọ ke ndị na-amaghị chineke m ga-edọrọ isrel niile gaa n'agha ha ghọọ ohu ebe ahụ ma ọ bụkwa abụlatọ chineke m ga-eji aka ya gbuo ka ọ chọrọ n'ala isrel mgbe o duru n'ihe ma mgbe atọ a David lere anya n'ihu leela ala ọ gaghị dị mma ka ọnwụ ndaa ọnwa atọ afọ atọ ọ gaghị dị mma ka mba ndị ọzọ la ama chineke mbịa dụrụ anyị n'agha anyị agha ohu ebe a ọ ga-adị mma chineke kama ndị ọdọ anyị igbu m were aka ma egbua ụmụ m n'ihi na david maara na chineke mbụ onye njupụtarala ọmịiko na ebere chineke ahọrọ dị ihe otu mmụọ ozi ma ọ ga-egbu otu abalị mmụọ ozi ahụ egbuo puku mmadụ iri asaa n'otu abalị ka a wutere david nke ya daala ala si chineke heu ọkpụkpọ ịbụ chi onye njupụtarala ebere dịkwanụ ihe mba ọzọ ndị ikwu biko ka m igbusi ndị ladị ihe e mere lee mara ezinụlọ m gwefu aha anyị gwefu aha oru n'akwụkwọ nke ndụ biko ka mmehie mbụrụ ihe nga edere mara ezinụlọ m naanị ikpenye otu a metụrụ obi chineke chineke asị na mbibi ahụ agaghị edekwa ka metụrụ obi david mgbe chineke kwụsịrị ya bịa chụọra chineke àjà m dị iche arịrịọ m abụrụ ọ ga-adị ihe ndị ime n'obi gị nwanne m nwoke ga-ekpe okwu chineke ihe ma site legharịtara onwe nchegharị biko ha emerela obi david onye eze nwere ike imela obi ekwensu nwere ike ịbata ekwensu nwere ike ịbata ịrụ ọrụ ọjọọ n'obi gị ime atụmatụ mmegidere atụmatụ chineke naanị ihe anyị ga-eji gbanarị ya bụ nwanne m kpee ka jizọs pụrụ anyị dowa nso ya ka mụọ ya nchi anyị ka ọ dịrị anyị mma mgbe ọbụla ka anyị guzosi ike n'ebe nna anyị nọ n'aha ịdị mma ya n'aha jizọs bụ onye mgbapụta anyị amen amen amen ezi enyi m na-ege ntị mara na ị nwere ike ịkpọtụrụ anyị na 07063637224 07063637224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com at gmail dot com gị na-ege mara na ị nwere ike ige ozizi ọma nketa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org gị tinye asụsụ Igbo ezi enyi m ka anyị were ohere a kelee nwanne anyị nwoke onye mgbasa ozi onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ na-echekwutara mụ na gị na ihe ọ bụla nke anyị tiri n'ime aka Chineke ọ ga-echebere anyị ya ma narịọ gị onye ọma na-ege ntị ka anyị nyefee Chineke ndụ anyị site na ọ ga-emere anyị karịa nke anyị ya. n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa woo!